o kwesịghị ka nwoke n'ụwa anya na-eje na fon nwunye ya ndị be anyị ma ọ ya adịkwa mma ma anyị kwuo onye na kọment sekshọn maka ọ ga-abala anyị uru maka nwanne anyị nwaanyị bịa wetelu m okwu a wee sị m na mgbe niile di ya na-eje na na fonu ya na-enene na-enene na asaghị na-asa gị mgbe niile ọ sịrị anyị agazina na fonu ya ọ kachie ntị na-aga ọ bụsi ya bụ ihe na-eselife okwu di ya si ya ọkwa m na-anụ gị kedu ihe ị na-ezo n'ime fonu gị nwunye ya si ya ịfụtata isi nkịta ị ga-eji agbụ ya mee gịnị ọkwana ya bụ ihe na-ese okwu na nke ikpeazụ ọ ya adịkwa mma ka unu nyefe ndụmọdụ ee eh, na kọment steshọn maka ọ ga-abụ ihe dị mma ee ihe nsakwala ọsịsa nwaanyị a bụ ọ dị mkpa na ị ga-arapụrụ gị foonu gị ka ọ na-enene mgbe ọbụla sọlịa ụtụtụ efifie abalị na ọ ga-adị ezigbo mma na o nwere ihe ị na-azọ kedu ihe ị na-ezo o kwesịrị ka ịzụ olu dị gị ihe ma ọ bụ ka m onwe ihe ị na-ezo ezo maka na a sị na gịnị na di na nwunye bụ ofu ya bụ ịchọba ịlara ụla iwelu foonu gị debe n'ebe iru ebe di gị nọ ịbaa ụla ịnatakwa n'ọrụ iwelu foonu gị idebe ebe di gị nọ ijesibe nri na kichin ịnedobe ụmụaka anya kalibe ọsọ ka obi luo gị ana m hmm? ọkwa ị na-anụ ya ka ị ghara ịdị na etinyeli apụta onwego nwoke elu m um, ozi si m na nwunye ya anaghị kata demenete foonu n'ala na ọ na-abụ mgbe niile o welu foonu kpanye na-abụ na-eji iwu arụ onwe ka o si chezie onye ee eh, na-awụ arụ foonu ya ring ya ọ na-agbara ọsọ nwata wụrụ n'obu nya bụ bulu ma ncha dị na-arụ ya gbapụta gbapụta n'ike wee m na-achọ foonu ya na-achọ foonu ya o wee na-agba ya gara ike dị ihe nwunye ya na-eme ihe nke a na ọ gwụkwala ya ike ọ bịakwa wetara m akụkọ ahụ nsị a ị na-ejekwa na enene ọ mba na ọ na-akwa eji enene na nwunye pin na ya wel koodu tinye na fonu na ọfụnụkwa ọ mara m paswọọdụ nwunye ọ mara gị onye nwunye ya na-ana n'ụgwọ ọnwa ọ na-akwa na-ama ma nwunye ya na-agbago agbago ma ọ na-agbada agbada nsi ọ kpọtara ya wee zụcha anya n'ọlụ nọọsụ o wee nweta ọrụ wee na-eme ya ọ kpọtakwala ya mgbe ọmụbere ofu nwa kịta ụmụgo nwa lụrụ anọ mana o mechie jee akwụkwọ jee mụọ nọọsụ sinsi ahụ foonu eringi ya gararara m gbapụta o nwere ihe ị kwesịrị ka ịza olu dị gị foonu gị welu fonu gị nye dị gị n'aka especially ịchọba ịlara ụla iwelu gị nye dị gị n'aka ịnata ọrụ welu fonu gị nye dị gị n'aka ọbịa nwe gị nwelu foonu ahụ obi ya nwe gị nwelu fon ahụ ọ ka mma na ịgbalị dị gị ihe niile ọtọ obi elu oge a na ma ịdị na na-etinyeli obi ekolu gị n'elu mgbe niile ee kedu ihe ị na-ezokwa n'ebe ahụ onwe ihe ọbụla meni ị ga-akọli ya di gị ọ ga-abụ ọnụgodi ya ọ a ah, nwunye m akọgokwelu m ya mana ọ bụrụ na ọnụ ya n'ezi ọ ga-apụtakwa nnukwu okwu kedu ihe m na-agwa ụmụ nwanyị ihe m na-agwa ụmụ nwanyị bụ ịnata ọrụ welu fonu gị nye di gị n'aka kpam jee sibe nri na kichin nekotebe ụmụaka anya nekotebekwe di gị ahụ na ọ bụ ya bụ ya first ọ bụ oke na ọlụ gị ị ga na-eme mgbe niile mgbe niile ị na welu foonu gị nye di gị n'aka kpam ị na-aba ị na-ekwu ụla dịka ụmụaka onweghị ofu mkpụrụ ị na-ezo ezo na foonu gị a olee si m ịchọ ka obi kolu gị n'elu obi kolu gị n'elu na-ekwe gị ka ha BP and onwe ka o si chọpụta ya ọ bụ e, azịza ka o ji zachapụ zachapụgo ụkwụ gị mbala ihe ọbụla soli mee gị ya bụ ị kwesịrị ịzụ ofu mkpụrụ ihe ruo ofu mkpụrụ ihe ụmụ nwoke a na-akwa ayọtafa biko ma fafu ihe fe kwesịrị ka fafu ọkwụoru ụka ka m na-ezu n'ụlọ ya ụmụ nwoke anaghị ayọtafa biko ma fafu ihe ha ekwesịrị ka fafu bụ ị na-anụ ya ị kwesịrị iwere ihe niile gbalịa ụtọ gbalịa n'anwụ ya bụ na unu ebili n'udo na ọṅụ na peace and harmony unu na-ebi ọfụma unu nụlịa ndewonu ndị be anyị nyena anyị akara ịfụnanya ma anyị ọ ga-adịkwa anyị mma ka unu kwuo uche unu na comment section iji nyefe ndụmọdụ na afụgie ka emesịanụ ka ọ dị na mgbe ọzọ ọ bụ anyị nwa bụ igbo anyị abịa igbo class world na classic match na-ewetala unu ozi ọma ka emesịa nụ